igbo ndị ọma ekele m unu aka mbụkwa nwanne unu nwaanyị ada igbo ada igbo ma ihe ekwe na-akụ n'asụsụ igbo biko arịrịọ m na-arịọ gị taa bụ kpọta nwanne gị kpọtara nwa ụmụnne gị kpọta ndị agbata obi gị ka ha bịa sonyere ọdị igbo ka ha bịa sonyere anyị n'ọmụmụ asụsụ igbo maka na asụsụ igbo dị ụtọ asụsụ igbo ga-adị maka na igbo ga-adị biko gbaa gbaa nwanne gị nwaanyị wee adị igbo ume si m jisie ike na ihe m na-eme gbaa mbọ ka ị pịa akara subscribe ka anyị nwee ike na-eto eto this class we are going to count from 50 to 100 remember in the last class we were able to count from 1 to 50 eji na klas anyị n'oge gara aga na ịmụtara otu esi agụ ọnụọgụgụ site n'otu ruo na iri ise taa anyị ga-agụ ọnụọgụgụ site na iri ise na otu rute na otu narị. We'll be counting from 51 to 100. Remember in the last class I said 5 is ise, ise. 10 is iri, iri. 10 iri. 15 is iri na ise, iri na ise fifteen iri na ise twenty is iri abụọ iri abụọ twenty iri abụọ twenty five is iri abụọ na ise iri abụọ na ise twenty is iri abụọ na ise thirty iri atọ thirty iri atọ thirty iri atọ na ise iri atọ na ise fọtị iri anọ fọtị iri anọ forty-five iri anọ na ise forty-five iri anọ na ise fifty iri ise fifty is iri ise fifty iri ise Remember today I said we are going to count from 51 to 100 and I want you to repeat after me as I pronounce the numbers. And as Elena, you need to have your pen and your book where you jot these things down for future reference. Okay, let's start. 51. Iri na otu. Iri na otu (51) iri ise na otu (52) iri ise na abụọ (iri ise na abụọ) (52) iri ise na abụọ (iri ise na abụọ) (53) iri ise na atọ (iri ise na atọ) (53) iri ise na atọ (54), iri ise na anọ (iri ise na anọ), 54, iri ise na anọ (54), iri ise na anọ (55), iri ise na ise (55), iri ise na ise (55 iri ise na ise (56), iri ise na isii (iri ise na isii), (56), iri ise na isii (57), iri ise na asaa (iri ise na asaa), (57), iri ise na asaa (57), iri ise na asaa 58, iri ise na asatọ, iri ise na iri ise na asatọ, 59, iri ise na itoolu, 59, iri ise na itoolu, 59, iri ise na itoolu, 60, iri isii, 60, iri isii (61) iri isii na otu iri isii na otu (61) iri isii na otu (62) iri isii na abụọ iri isii na abụọ (62) iri isii na abụọ (63) iri isii na atọ iri isii na atọ (63), iri isii na atọ (64), iri isii na anọ, iri isii na anọ (64), iri isii na anọ (65), iri isii na ise, iri isii na ise (65) iri isii na ise 61 iri isii na otu 62 iri isii na abụọ 63 iri isii na atọ 64 iri isii na anọ 65 iri isii na ise 66 iri isii na isii iri isii na isii 66 iri isii na isii 67 iri isii na asaa 67 iri isii na asaa 67 iri isii na asaa 68 iri isii na asatọ 68 iri isii na asatọ 68 iri isii na asatọ 69 iri isii na itoolu 69 iri isii na itoolu 69 iri isii na itoolu 70 iri asaa 70 iri asaa 71 iri asaa na otu iri asaa na otu 71 iri asaa na otu 72 iri asaa na abụọ 72 iri asaa na abụọ 72 iri asaa na abụọ (73), iri asaa na atọ (73), iri asaa na atọ (74), iri asaa na anọ (74), iri asaa na anọ (74), iri asaa na anọ (75), iri asaa na ise (75), iri asaa na ise iri asaa na ise iri asaa na isii (iri asaa na isii) iri asaa na isii iri asaa na asaa iri asaa na asaa 77 iri asaa na asaa 78 iri asaa na asatọ 78 iri asaa na asatọ 78 iri asaa na asatọ 79 iri asaa na itoolu 79 iri asaa na itoolu 79 iri asaa na itoolu iri asatọ 80 iri asatọ 76iri asaa na isii 77iri asaa na asaa 78iri asaa na asatọ 79iri asaa na itoolu 80 iri asatọ 80 iri asatọ 81 iri asatọ na otu (iri asatọ na otu) 81 iri asatọ na otu (81) 82 iri asatọ na abụọ (iri asatọ na abụọ) 82 iri asatọ na abụọ 83 iri asatọ na atọ 83 iri asatọ na atọ 83 iri asatọ na atọ 84 iri asatọ na anọ 84 iri asatọ na anọ 85 iri asatọ na ise 85 iri asatọ na ise 85 iri asatọ na ise 86 iri asatọ na isii iri asatọ na isii (86) iri asatọ na isii (87) iri asatọ na asaa iri asatọ na asaa (87) iri asatọ na asaa (88) iri asatọ na asatọ (88) iri asatọ na asatọ (88) iri asatọ na asatọ (89), iri asatọ na itoolu (89), iri asatọ na itoolu (89), iri asatọ na itoolu (90), iri itoolu (90), iri itoolu (90), iri itoolu (86), iri asatọ na isii 87, iri asatọ na asaa, 88, iri asatọ na asatọ, 89, iri asatọ na itoolu, 90, iri itoolu, 90, iri itoolu, 91, iri itoolu na otu, iri itoolu na otu, 91, iri itoolu na otu, 92, iri itoolu na abụọ. iri itoolu na abụọ (92) iri itoolu na abụọ (93) iri itoolu na atọ (93) iri itoolu na atọ (93) iri itoolu na atọ (94) iri itoolu na anọ (94) iri itoolu na anọ (94) iri itoolu na anọ (95) iri itoolu na ise (95, iri itoolu na ise) 96 iri itoolu na isii (iri itoolu na isii) 96 iri itoolu na isii 97 iri itoolu na asaa (iri itoolu na asaa) 97 iri itoolu na asaa (98), iri itoolu na asatọ (98), iri itoolu na asatọ (99), iri itoolu na itoolu, iri itoolu na itoolu (99), iri itoolu na itoolu (100), otu narị (100), otu narị (100) otu narị. Well, we have come to the end of today's class. Um, I know that you can now count from 1 to 100. See you in my next video. Bye.